AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ ebiala nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ na-anabata gị na-arịọ amara Chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ya gaziere gị anyị abịala n'ụbọchị taa ilebakwa anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị bụ nke na-asị ala akọrọ ga-eme mkpọtụ ala akọrọ so n'otu ihe ndị ahụ emere ka o anya n'akwụkwọ Hega isi abụọ n'ime ihe ndị ga-eme mkpatụ ime ihe ndị a ga-akwa aka n'ime ihe ndị ga-eme ka anyị mara si n'ezie na mkpagbu nke ụwa nọ n'ime ya ugbu a agbaghị aka ọ dị ihe ọ na-atụ aka ya kama anyị pụrụ ịghọta ya n'ihi na ụwa Chineke kere eke kpọọ ya ihe nke dị mma ihe zuru oke adịkwaghị mma ezukwaghị oke anyị leba anya na akwụkwọ onye ozi dị ka Luk isi iri abụọ na otu amaokwu nke iri na otu Luk isi iri abụọ na otu amaokwu nke iri na otu ọ sị oke ala ọma jijiji ga-adịkwa oke ụnwụ na ajọ ọrịa na-efe efe ga-adịkwa n'ebe dị iche iche ihe dị egwu na ihe ịrịba ama ukwuu ga-adịkwa site n'elu igwe nke a ka onye ozi Luk na-eme ka anyị mata na oke ala ọma jijiji ụnwụ nrịrịa mkpagbu n'ụzọ dị iche iche nrịrịa abụghị nrịrịa nrịrịa nke na-efe efe ezi enyi m ana m achọ ịkpọkwara akọnuche anyị laghachi n'akwụkwọ azaya isi iri abụọ na na amaokwu nke iri na asatọ ebe a na-eme ka anyị matasị na a ga-emeghe ụzọ nke eluigwe ka ntọala nke ụwa wee bụrụ ihe akwara aka ọnọdụ dị otu a dịka m na-eme ka anyị mara bụ ọnọdụ nke na-eweta ịtụ egwu nke na-eweta obi ọlụlọ mmiri nye mmadụ ọ pụtara na ma ike niile nke dị n'eluigwe ma nke dị n'ụwa ka a ga-eme ka ha mee mkpọtụ gịnị ka mkpọtụ ndị a ji na-eme ọ bụ imegide mmadụ ime ka mmadụ mara si n'ezie na ihe ahụ mmadụ kụrụ na ọ ghaghị ịghọ ya akwụkwọ nsọ mere ka anya na mkpụrụ ọbụla mmadụ kụrụ ka ọ ga-aghọ ya mere mgbe anyị na-ebi ndụ nke ụjọ na-adịghị nke nkwanye ùgwù na-adịghị nye onye kere ụwa ihe ahụ anyị na-akụ mkpụrụ ahụ anyị na-akụ anyị ga-aghọ ya n'oge na-abịa mgbe a ga-aghọ mkpụrụ a echere m na ọ ga-adị mma na anyị ga-ebido n'ụbọchị taa haziwe otu anyị ga-esi wee na-akụ mkpụrụ ọma ihe ndị ahụ anyị chọpụtaworo na ha ekwesịghị ekwesị na ndụ anyị anyị achọ ụzọ dosa ha n'azụ n'oge dị ka nke a na-ekwu okwu ya n'ụbọchị taa oke ifufe ọjọọ dị egwu ga-adị ala ọma jijiji nke anyị na-ahụbeghị mbụ ga-abụ ihe a na-ele anya ya mgbe ahụ ọtụtụ ihe ike dị iche iche ga-adakwasị ụwa n'oge dị ka nke a a pụrụ inwe oghere n'elu ugwu dị iche iche ebe ọtụtụ ihe nke na-emekpa mmadụ ahụ dị ka nkume na ihe ndị ọzọ ime ka mmadụ mara si n'ezie na ọ dị onye kere ụwa a pụrụ isi n'ebe dị otu ahụ bịa ọ bụrụ na anyị ahụbeghị ala ọma jijiji anyị na-anụ na a na-enwe ala ọma jijiji n'ebe niile ọbụna na obodo anyị bụ Afrịka o kwere nghọta na ala ọma jijiji na-eme gịnịkwanụ ka a na-akpọ ala ọma jijiji bụ na a ga anọkata ebe a mụ na gị gbakwasịrị ụkwụ bụrụ ihe anyị kpara anyị eme ya ọ dị mgbe ọ ga-adaba ya bụrụ ebe na-ama jijiji ebe pụrụ ighere oghe rie ihe ọ bụla n'ebe ahụ ya ka a na-ekwu okwu ya na oke mmekpa ahụ ga-adakwasị ụwa ọ bụrụ na ị chetara ihe anyị gụrụ n'akwụkwọ Luk isi iri abụọ na na amaokwu nke iri na asatọ ọ bụghị naanị na ala ọma jijiji ga-eme ụnwụ ga-adị nrịrịa na-efe efe ga-adị mmadụ ga-abụ onye pụrụ iche sị na ndụ ihe dị ya bakwa uru ọnwụ na-eche gịnị bịa wepụ ya n'ihi ihe anya mmadụ ga-ahụ echera m gị onye mụ na ya na-atụgharị uche n'ihe anyị kwesịrị ime n'oge dị ka nke a bụ ichere onwe anyị echiche iche ụzọ anyị na Chineke ga-esi wee dị n'udo ndị ọkachamara n'ụzọ nke ọgbara igbo gharị na-eme ka anyị mata sị na n'ihe a na-ahụ n'ọgbọ nke anyị mgbe eji ihe a na-atụnyere ihe ahụ gaji ime n'oge ikpeazụ ma ọ bụ na mgbe gacha ịbịa abịa n'iru ị kwesịrị ịmata na ọ gaghị adịrị mmadụ mfe n'ụwa niile a maara ndị obodo Japan dịka ndị o doro anya ebe e nwere ọkachamara na ọgbara Igbo gharị mana afọ ole na ole gara aga mgbe e nwere oke ala ọma jijiji nke e nwere ebe ahụ nke ọtụtụ mmadụ gwụrụ na ya ebe ọ bụ na ndị a bụ ndị ọkachamara ndị o doro anya ịchọpụta ihe gaji imeme mgbe na omebe gịnị mechiri anya ha gịnị mere ha apụghị ịhụ na nramahụ dị otu ahụ na-abịakwasị obodo ha gịnị kpatara enweghị mgbochi ọ bụrụ na ọ dabara otu nye obodo ndị mepere anya olee otu ọ ga-adị ndị ọzọ ndị na-amaghị nke a na-akọ ndị ka tụkwasịrị mmadụ obi ndị chere na ọgbara gharị bụ ebe ndabere nke ụwa dị ndị na-achọghị ịchọ iru Chineke ma na-ele anya na nnapụta ga-esi n'aka mmadụ wee rue ha aka ọ bụrụ na anyị so okwu Chineke n'ezie dị ka a na-eme ka o doo anya n'ụbọchị taa ala ọma jijiji ndị agaji zute n'oge dị ka nke ahụ echeghị m na ọnụ pụrụ ịkọ ihe gaji ime mgbe ahụ ya mere o ji dị mkpa n'ụbọchị taa ka anyị chere onwe anyị echiche ka anyị jụọ onwe anyị ajụjụ ụfọdụ ka anyị leba anya n'ime ndụ anyị ka anyị matasị n'ezi ya na ọ dị onye ụwa dị n'aka ya onye kere ya na ọ bụghị ihe ọ bụla ka anyị kwesịrị ime na ọ dị ihe ndị e kwesịrị ịhapụrụ Chineke ọ bụghị ihe ọ bụla anyị achọ ka anyị matacha ya ọ bụ ịchọ ụzọ ịmata ihe ndị a niile ka anyị nwee aha bụ ihe na-eme ka ntọala nke ụwa bụrụ ihe a laworo n'iyi ime ọchịchọ nke obi anyị ịga ebe na-ekwesịghị ka anyị garuo biko ka anyị na-atụgharị uche n'isiokwu ndị a ana m arịọ amara nke Chineke n'isi anyị niile ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrọ anyị ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at com arigiria at com ma ọ bụ at gmail com at gmail ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke a ọ ga-ewuli mmụọ anyị Seventh Day Adventist Church Choir nteghi ụzọ na-abụ ọma nke ha nyere anyị nke na-ewuli mmụọ anyị ara ekpere anyị bụ ka Chineke gọzie unu ka mara ya baro n'ụba ruo mgbe niile ebighị ebi amen ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche onye ọma na-ege ntị ka anyị na-aga n'ihu n'ihe omume nke akwụkwọ nsọ n'akwụkwọ Daniel Daniel n'ime ihe nke oziọma. anyị chọrọ ileba anya n'isiokwu sị okwu Chineke na-adịru ebighị ebi okwu Chineke na-adịru ebighị ebi dịka anyị hụrụ Chineke kpughere mee ka Nebukadneza mara alaeze ndị gaje ịnọchi ọnọdụ dị iche iche kama ọ ga-atụ egwu chineke kama ọ ga-ege chineke ntị ọ dị ihe ndị ka o chere na ọ ga-enyere ya aka anaghị eji uche mmadụ edoziri chineke ihe n'ihi na ọ sị ka eluigwe si dị anya n'ebe ụwa nọ otu a ka amamihe anyị si dị iche n'ebe nke ya nọ mgbe e gosiri nebukadneze kama ọ ga-inye chineke otuto kama ọ ga-eghọta gịnị ka o mere gị lee anya akwụkwọ danuel isi nke atọ ya aga, si ebe ọ bụ na isi onyonyo ahụ m hụrụ bụ ọlaedo m ga-akpụ onyonyo nke ga-esi n'isi ruo ala ha dum abụrụcha ọlaedo otu ọ ga-abụ mụnwa ga-achị si n'ebigebi ruo ebigebi ọ dị ọnọdụ Chineke doro gị n'ime ya ọ bụ naanị nwa oge ọ bụ ọnọdụ ọchịchị ọ bụ nwa oge ọ bụ ọnọdụ akụ na ụba ọ bụ nwa oge ya mere Nebukadneza ga-akpụ onyonyo a ọ bụghị naanị na ọ kpụrụ onyonyo a ya eguzo ya ọtọ na ndagwurugwu nke a na-akpọ dura n'ime ala ọchịchị nke babilon ọ bụghị naanị na o guzoro ya ọtọ ekwesị site na ya tịba ihe ịma mgba nke ofufe achọrọ m ime ka ị mara gị ezi onye igbo na-ege ntị na ọ dịghị ihe ọzọ a na-azọ n'ụwa na-abụghị ofufe ole gị onye ị ga-efe ole gị onye ị ga-efe ole gị chi ga-efe joshua wee sị ọ bụrụ na ọjọọ njọ n'anya unu ife jehova ofufe rọpụtara na onwe unu chi unu ga-efe ma mụ onwe m na ezinụlọ m anyị ga-efe jehova bụ chineke ofufe ana m arịọ gị gị onye igbo na-ege ntị ka ị nwee mkpebi a nke joshua kpebiri mgbe o mere ihe a ya sị na mba niile nke ya na-achị ga-akpọ isi ala nye ihe akpụrụ akpụ echefukwala na ọ dị ndị bịara ozi ọma n'ala ahụ bụ ala a na-achị achị bụ ala eze babilon mmadụ ndị dịka daniel michel azrel na hananel ọ na-ele anya ka ndị akpọghị isi ala nye chi nke ya hafu chi nke ha bịara ịkwụsị ihe gbasara ya o nwere ọnọdụ nke nwere ike ịtịba gị n'ọnọdụ ahụ ana m asị onye nwe anyị ekwela ka ọ dịrị gị otu ahụ ma mgbe e guzoro ya ọtọ ya enye iwu mgbe a ga-anụ olu une olu opi olu sakbọt olu dosima na olu ọja na mmadụ niile ga-ada kpọọ isi ala nye onyonyo akpọrọ akpọ echefukwala n'okwu chineke si emerela onwe gị arụnsị apịrị apị na oyiyi nke ụdị ọbụla gị achọrọ m ime ka anyị mara na mmadụ kwesịrị ka emere ya ebere na mmadụ ga-eji aka ya gbubido osisi n'ọhịa ya pịa ya pịchaa ya edose ya anyị eji aka ya gbubite ya ya eji aka ya pịa ya ya edose ya kpọwa isi ala nye ihe o ji aka ya pịa nebukadneza kpụrụ onyonyo a ya ewekwara aka ya dozichaa ya si hụ ka ya kpọọ isi ala nye ọlụ nke aka ya onye nwe anyị mere mmadụ ebere ị hụla daniel hananaya mishel na azaraya mgbe igwe ndị mmadụ na-akpụ isi ala mgbe afropi fune fuoja fudosima na sagbot ndị niile dakpo mmadụ anọ guzo ọtọ ya wee mee m na-echeta okwu oru chineke bụ pita mgbe ọ na-agwa ndị nzukọ juu okwu ya jụọ ha ajụjụ nke mbụ ya emechaa sagharịa ya mgbe ọ jụrụ ha ụmụnna anyị ọ dị mma ka anyị kwenyere unu karịa chineke ihe ya arịa ese ọ dị mma ka anyị kwere chineke karịa mmadụ akwụkwọ nsọ si atụkwasịla uche na ebe mmadụ nọ n'ihi na mmadụ na-agha agha Israel tụkwasịnụ Jehova obi n'ihi na ọ tụnụ na inye aka unu ka Jehova bụ dị mkpa ka anyị tụkwasị Jehova obi ụmụnna anyị ya mere mgbe a fụchara ihe ndị a a sị na onye na-akpọghị isi ala na a ga-atụba ya n'ọkụ na-enwe ajọ onwunwu Jizọs sị na onye hụrụ ndụ ya n'anya karịa m ga-etufu ndụ ya onye tụfuru ndụ ya n'ihi m ga-enweta ya ole gị ihe na-atụ ụjọ mmadụ atọ ndị a bịa guzo ọ dị otu ihe m chọrọ ime ka ị mara tutu ihe emewe n'ihi nkọwa nke Daniel kọwara nrọ eze emeela Daniel onyeisi mmadụ atọ ndị a nwere ike ịsị olee ihe anyị na-anwụrụ nna anyị ukwu bụ Daniel ọkwa so n'ọnga ahụ e, atụ atụmatụ a ma ha chetere na okwu Chineke sị ọ bụ na mbụ Noa ọ bụ na mbụ Moses ọ bụ na mbụ Ezikiel nọ n'obodo n'ezi omume ha ga-azọpụta naanị onwe ha guzo n'ụkwụ gị mgbe ị na-achọ chineke guzo n'ụkwụ gị mgbe ị na-efe chineke ofufe elela mmadụ anya n'ihu elela ihe pastọ sị elela ihe memba sị kama lee ihe okwu chineke si n'ihi na ọ bụ n'okwu chineke ka ndụ dị mgbe a hụrụ na mmadụ atọ a akpọghị isi ala ekwensu na-enwe ike inye mmadụ ohere nke abụọ ka o were okwu ire ụtọ ghọgbuo onye ahụ dịka akwụkwọ Daniel isi iri na otu amaokwu nke iri atọ na abụọ na amaokwu nke iri atọ na anọ si na ha ga-eji okwu ire ụtọ rapara unu n'ahụ Nebukadneza si ha ọ dịghị uru ọ bara m na unu ga-enwu naanị nke a ihe a bụ ihe dị mfe unu kpọọ isi ala ọ dịghị ọkpọ unu kpọọ ya unu agawa echefula ọgbụgba ndụ gị na Chineke gị onye nke Chineke n'ihi na akwụkwọ nsọ si na ejiri ọnụ ahịa gbara mụ na gị na ọ bụghị mụ na gị nwee onwe anyị ka anyị nye Chineke otuto ahụ anyị n'ọnọdụ niile ọ bụla gị ma ọ bụrụ na unu ajụkwa n'ịkpụ isi ala agaje m ịtụnye unu n'ọkụ a na-enwu ajọ onwunwu nkwupụta nke ụmụ Juu atọ ndị a ha ahụbeghị onye Chineke dọpụtara n'ọkụ kama ha asị eze a sịkwarị na chi anyị agaghị azọpụta anyị ọbụna na ọkụ a na-enwu ajọ onwunwu anyị agaghị akpụ isi ala nye gị ma ọ bụkwa chi gị Chineke zọpụtara ha n'ọdọ ọkụ a sị na ọ dị ihe ọ bụla ị na-agabiga ma ọ bụ ọkụ ka ị na-eguzoro Chineke cheta na nkwa Chineke na-eguzosi ike n'ihi na ọ sị mgbe ị na-agabiga n'etiti oke osimiri ha agaghị erupụ ụkwụ gị mgbe ị na-agabiga n'etiti ọkụ ọkụ agaghị eru ahụ gị ọ bụ mgbe i jiri Chineke mere ebe mgbaba gị na ebe gị ewusiri ike ka ọ ga-adịrị gị otu ahụ echefula na ọ bụghị mmadụ gwara Nebukadneza na ọ dị onye nke nọ n'ime ọkụ ahụ nke dị ka nwa nke ndị bụ chi a sị na ọ dụ n'ọkụ ịnọ n'ihi jizọs jizọs nọnyere gị ebe ahụ a sị na ọ dị ihe mgbe ị na-agabiga n'ihi jizọs jizọs nọnyere gị ebe ahụ atụla egwu n'ihi na ọ nọnyere gị ọ sị na ya ga-eji aka nri nke ezi ome ya kwagide gị ruo mgbe ọṅụ anyị ga-ezu oke n'ala eze ya atụla egwu guzoro jizọs ka ị na-eme nke a ka onye nwe anyị gọzie gị n'aha jizọs bụ onye nwe anyị onye mgbasa ozi fraịde egwim imela n'ozi ọma nke pụrụ iche nke iwetara anyị n'ụbọchị taa na-echekwutara anyị na okwu chineke na-adị ruo mgbe ebighị ebi amen otu a ka ọ ga-adị ruo mgbe chineke ga-abịa nke ugbo abụọ anyị na-arịọ ka chineke nye gị ogologo ndụ ka onye gị amamihe ka onye gị ịhụnanya n'ime ezinụlọ gị gị nwa chineke onye gere ege ka mara ya na ngọzi ya dịkwasị gịrị ezinụlọ gị n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ AwrNigeria at gmail.com AwrNigeria at gmail.com Onyeọma na-ege ntị, gbalịa kọrọ na-ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na-07063 637224 070 6363 7224. Mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo